Kedu afa gị? Kenson. Ka esiri onye? Ume. Onye ebee? Ebonyi steeti. Ebee na Ebonyi State? Mgbo. Hmm, hand don touch this one. This is happening at Ifitedun in Anambra State. Kudos to Ifitedun Special Squad. You guys are doing an amazing job. Now, this guy you are seeing in this video is a 23-year-old boy from Ebonyi State. Him and his other two gang members, they had been stealing and kidnapping in Anambra State. According to him, his other two gang members, one is from Ebony State, the other one is from Enugu State. Both of them have been terrorizing Anambra. He traveled to Ebony State and collected a sham from his uncle for protection against gun bullets, which he has been using to ah. kidnap and carry out his stealing operation. It started since January this year, according to him. I want you guys to watch this video and then you hear it from his own mouth. Listen to me, my These are the people that don't want Anambra State to have peace of mind. Thank you. Kedu afọ gị? Kesiri. Kesiri onye? Ume. Onye ebe? Ebonyi steeti. Ebe na Ebonyi steeti? Mgbo. How many years gị dị? 23 years. 23 years? Ah. Kedu ndị kidnap na-etu gị? Small Ezeuko. Small Ezeuko. Ah. Kedu ndị otu gị na ha na-eme kidnap a? Uche na Chika. ndị ebe Uche na Chika andị gị nwakwanụ andị kensịl dị tọ okwu nne meki naba na-ezu oshi nne meki naba na-ezu oshi kelee ebe egbe gị dị ke maka ndị nke ọzọ kwanụ listen to me my friend mara ọfụma ihe ịnya n'ukwu gịnị ọgwụ egbe ndị Igbo chekwa na gịnị disema ọgwụ akwụkwa disema ọgwụ egbe na mma mmadụ izu ori ọdịmma mmadụ ime kidnapa ọdịmma di na nwunye unu kidnapa unu kidnapụ kedụ eweta dị kọntat e eweta dị kọntat na e e gwa anyị ihe ma gbasata activities kemgbe unu kemgbe ijọ na kidnapa ndị oshi na Jenụwarị. Ka John kidnapper Ndochi. Ọ dị mma? Ọ dịrọ mma. special jide gị ka ọ dị gị. Ọ okwu ike. dị m njọ. Taata special squad jide gị ọgwụ niile ị nwere. Ọpụrụ ihe niile ị ọgwụ niile i na taata ejide ka ọ dị gị. Ọ dị m Kedu ike maka special squad? Ọrụ fa ka ha nọ, fa ka ha na-arụ. na-akọfes, na-agwa onwe emeghị fọs ndị ị kpọrọ afa na-asụ gị meke napa ezu ochi anya ma ndị akwa gị ji aka gị kpọọ ha afa anyị sị gị kpọọ ha ha lọng ka ịjọ gara n'ime kidnapa na izu ochi jenụwarị nke a jenụwarị nke a ka ị join ya ihe na-agwa ya kwa eziokwu ihe na-agwa ya kwa eziokwu akwụsịna nwe confession ịchọ imere anyị ọ ya do the confession ka anyị nụ Echọ m mmemme Rooney bụ na m akpọ ndị a m sị na mmadụ na-aba m afọ Uche na na Chika na ka m akpọ ihe eme nwa ka jide ha ihe hepụ nwa eme ka jide ha na afanụ bekwa na ejide gị maka afanụ ya afa ya agbafụsị oke ihe pụrụ nwa abịa jide ha onye eme nwere ahịa oke so kedu ebe ije kwọta ọgwụ iya ng'onne mpambi wenye na village na village kiwe bogota na mbarani zuri na make that for mma. Odi good Odi good so isi eba na abo. instead instead of ihe were ihe na anambra Jena alona bunu Nemezi bunu ije bunu Jete ije weta ihe ọjọọ nwe wụọ uli vene ebe na-ezu ochi abọghị na imo na anambra na abịa akwa nwanne ka ha bụ oh. eh? oh. Si nọ n'obodo nwere disturb na bagana onwere mm. disturb na ifte mm. eh? dunu ka eji ije megidezi dị anambra na-ezu mgbochi na-emegide mmadụ ọdịmma ọ dị good ochie ọ dị mma tata ejide gị ka ọ dị gị tata wụ 25th of April 2024 ọkwana ya ejide ke ka ọ dị gị akwụ mara ọgwụ n'aka ọgwụ igbo na-aka igbo bụ otu esi ejide gị ka e ka o si dị gị ọ pụrụ ọgwụ niile ị nwere akwa efu na ịchọrọ ịgba ọsọ ejide gị imeki nwe ibelivu na ejide gị taa hmm. okay onye na-anụ onye kọmanda special squad agụiyi iyi anyị si na Igbo ya dị mma both my boy once an Igbo dị concern ya dị oke anyị ada nwoke anyị adachọ n'ọrụ onwe ya na onye na-emebi obodo na ndị na-ezochi na nnemeki nnabaka anyị na-achụ anyị adachọ ihe ọma ya bata n'ala Igbo ya bata na nọọ ezigbo ihe dị n'ala Igbo ka anyị na-achọ ka ọ bata anyị na-eme ka wefu ezigbo ihe ya bata n'ala Igbo na ana Anambra na ana Dunukọfịa na na njikọ ọka na ana oyi na ana anị ọcha na ana Igbo asị hoo mana bunu Abonyi steeti akwena na m na-ekwu nọọ ife ọma ka anyị chọrọ anyị achọghị ife ọjọọ onye ọrụ na-eme ife ọjọọ anyị ada enye ga. anyị ji ọpọchi na na-ekene awa gọvanọ usoro udo ezigbo mmadụ chọọ ọdịmma Anambra steeti asị ho chọọ ọdịmma ndị Igbo niile asị ho the solution zila ya ọrụ ya na-arụ wee na-ekene ndị isi ya na Lion Building ọ dịwo kọmandas ọ dịwo directors nọ na AVG Anambra steeti na-ekene asị na ogologo na-ahụ isi ike ka m na-ebe n'isi onye ọbụla onye ọ nabara ọrụ ọchịkwa ya enye ndụ nye agam na onye wizdom nye amamihe bido rie famili ya na onwe ọjọọ ka ọ bịa nọ mmezi ka ọ bụ imezi wee na-ekene ndị otu ndị special squad niile nwoke nw nwanyị na ife ọma nwụna nwunye fum Chineke dowere n'onwe ezigbo ife na-eru anyị aka na ya dị emegide mmadụ nọ ya anyị na-ekwu okwu ya kwa na eziokwu wee na-ekene nwanne anyị nwoke nwanne anyị ukwu mkpọmkpọ onye m akwa aja afọ gị ike dum kofe si na ọ ya ya na mma na-ekene ọbata obi ya gị chege ntị ezigbo mmadụ wee na-ekene ndị Igbo niile bụ ndị ifeọma na-azụ na-adị mma ndị sekuriti na-adị mma sekuriti awụdo adaghị afọ nọ mmezi ga abịara imezi sekuriti ọ na-asọ gị nsị ero gịnị mere nweghị ike nwere ike niile ị ọ bụ niile ị majik niile ị na-eme were ebe a sekuriti were emezi na ana Anambra ka afa gị na-ewu ewu were ka afa gị na-ewu ewu i were obodo emebi obodo tata ejide gị all right thanks so much for watching please do well to share this video like and comment your opinion in the comment section thank you